Onye mmekele. Onye mmekele na-abịa rụ. Biko DJ Molufa Ndidi.

Honorable Chica, Laluno, Laluno. n'iwu ụkwụ n'iwu anyị ka anyị nye gọvanọ awọdụ the chairman of the occasion and the president general Umueri General Assembly uh, eh, the chairman of Umueri General Assembly consultative assembly dịka onye mụ na ya nọ his excellency chief dr William mmadụ abụrọchukwu obianọ ably represented by the honorable commissioner for works Chief Marcel Ifediokor Anụkanu Aguleri ee eh, maka ọlụ ọma ọ lụrụ na ibite Mmueri maka ọlụ ọma ọ lụrụ na Mmueri ana m agba Mmueri si ya na ube Mmueri si wee dị na abụnatara ozi etere kolota na Mmueri o nwetara ozi eteletara m weri niile ọntịl gọvanọ abịa gọvanọ William Obianọ abụrụ gọvanọ o wee lụọla anyị Shell Road nke bụ Igwe na Emeka Road today lụọla anyị ọbụ mgbede road uru maka ọbụ mgbede dị na a na-agara ọbụma mmiri zove mana ọ bịara e wee lụọ ya wee lụọla anyị 20 million tuzia project initiative ụzọ na-abụ nke kpata na ebiara agbamweri taa na agbamweri a na-enwughị o civil center anyị akwụrụ n'iru ya ibidoweri bụ the host community to the airport gọvanọ wee bịa wee gbalị isi nye n'ala si na airport ma na ahịa kọmishọn lie tupu nyapụrụ O mere na mie ọ ya dịkwa na ya mma chee Ibitemweri wee lesie anya wee si na taa na enwe anyị na-eme ibite Ibitemweri for the first time na a ga-enye ya ebe gosiri na obi dị anyị ọcha ya dị honorable kọmishọna na mba chairman Ibitemweri na ndị ibite Ibitemweri niile anyị na-enye gọvanọ anyị awọdụ wee mmalịcha awọdụ nwa si ka iwenekelie wee gwa ya na anyị dị hapi na mweri niile generally dị hapi. N'ime ọrụ na Mwerri maka na ọ bụ ọlaba tinye na wọld map ebe ọ bụla ị nọ n'obodo oyibo ụwa niile nọ Abuja nọ ebe ọ na ịba plen si akwụsị gị na Anambra kago and eh, Passenger International Airport ụmụeri ọnọdụ na plen a na-asụsị anya ọ eti ezi mgbe ga <laughs> mbụ laba ndị ibite mwere laba eh, eh, ndị ibite mwere ka eh, a na-enye gị ọmarịcha awọdụ a ibugere nna anyị gọvanọ thank you congratulations Here we go! On behalf of the government, Governor Nokala Warda, Nna Ewedele award, I'll be very happy. This is a special award because corporation no no nyalaye be too much. So Nna Ewedele, the chairman if too well, there je dalo Chineke to je in our Jesus. Uh, thank you very much. Congratulations, Excellency. Congratulations, Anu Kano. Thank you for coming. Thank you for coming.